AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa abịakwala ọzọ n'ụbọchị taa ezi onye Igbo nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-ezukọ eji m obi ụtọ na-anabatakwa gị na-arịọ amara Chineke ka anyị na-aga n'iru ụbọchị taa anyị chọrọ ilebatukwu anya na ihe ndị pụrụ ịbụ nramahụ nye anyị na ịhọrọ ma ọ bụ ịchọ onye nke kwesịrị anyị dị ka onye anyị na ya ga-ebi mere isiokwu nke taa ji wee bụrụ ihe mmegharị anya ihe mmegharị anya n'ịghọta onye kwesịrị anyị dịka di ma ọ bụ nwanyị eji ihe dịka mkpọ mmiri ara ehi na-amara anyị atụ nke a bụ mkpọ mmiri ara ehi dị ka akasi n'ebe a kpụpụtara ya mgbe anyị dị na nwata ọ dị otu nwoke ọ bụ na-akpọ anyị enyi ya abịa ụmụaka niile azara banye n'ụlọ nwoke a iru ebe ahụ lee anya n'elu okpokoro ebe ọ na-akwasa ihe gaa hụ mkpọ ihe ọṅụṅụ dị iche iche ndị anyị na-ahụbeghị mbụ ị ga-ahụ ya n'ụlọ nwoke a anyị echee na ihe dị ya amaghị na ọ dị ihe dị ya komkom mmiri ara ehi ndị ahụ ololo ihe ọṅụṅụ a dị iche iche ọ dịghị otu mkpụrụ ihe dị na ya amaghị m otu otu onye n'ime anyị si bịa nyụvọọ na ọ dịghị ihe dị n'ihe ndị ahụ ma mgbe ihe m na-akọ akụkọ ya na-eme n'ezie anyị na-adịcha ndụ lọrọ nwoke a ụwa chee na ọ bụ ụbọchị ọbụla ka a na-eji achịcha aṅụ mmiri ọkụ n'ụlọ ya nke a bụ ihe mmegharị anya nye anyị n'ime atụ anyị n'ụbọchị taa eji komkom mmiri ara ehi atọ n'ime komkom mmiri ara ehi atọ a aṅụọla abụọ otu naanị bụ nke ihe dị na ya ma abụọ ndị a aṅụrụ e gị iyi ga aṅụọ si na emetụbeghị aka n'ihi na aṅụchara ha hapụ mkpu akwụkwọ ndị ahụ eji chọọ ya mma ọbụna n'ebe e mere ya m na-ajụ gị n'ụbọchị taa ọ bụrụ na edowo komkom mmiri ara ehi atọ ndị a sị gị họrọ nke ihe dị n'ime ya ọ bụ na ịmaghị na a ga-enwe mgbagwoju anya ịghọta nke ihe dị na ya onye mụ na ya na-atụgharị uche o kwere anyị nghọta ịmaghị na ọ ga-ara ahụ mmadụ ịmata nke ihe dị na ya n'ihi na ebe akwụkwọ ya dịcha ọcha ọ dị mfe na anyị apụ ịghọta nke ihe dị n'ime ya ọ bụ nke a ka a na-akpọ ihe na-ewepụta ịma mma nke dị n'ihe iwepụta ịma mma nke dị n'ihe n'ụzọ dị ka nke a ile anya n'ụbọchị taa ga-achọpụta na ọ dịkwaghị nwa agbọghọ na-adị njọ n'ihi na a kpụpụtala ọtụtụ ihe ọ bụ otu ọ bụla ha chọrọ ka ihu ha dị otu ahụ ka ha ga-eme ya ọ dị nke m hụrụ ọ bụ onye dị afọ iri atọ na anọ tee ya ihu ya dị ka nwa dị afọ iri na isii otu ọ bụla ha chọrọ ịdị ugbu a ka ha chọrọ ịdị ihe ndị a dum bụ ihe mgbagwoju anya ya bụrụ na iji ngwa ị ga-ahụ na ọ dị ihe mmadụ ga-ejiri ugbu a ga-ele ya anya dịka nwatakịrị ama na onye ahụ akaala dịka m mgbe a bịara were ihe ndị a techasịa iru mee ebe niile ma ebe fịkpọrọ afịkpọ ha pụtacha ihe ndị a dum na-eme ka anyị ghee ụzọ ma ọ bụrụ ihe ndị a ka anyị kpọrọ mma ọ dị ọtụtụ ihe mmadụ nwere ike ime dị mma n'ụzọ dị ka nke a ị nwere ike ịhụ nwa agbọghọ n'ụlọ nzukọ Chineke ya pụta gụpụ abụ ebe a etinye mkpu ya gụọ ihe a na-evu n'isi onye ọbụla sị anwụọla ma ọ bụ akpọpụta ya sị bịa due otu nke a n'ime otu ihe ma ọ bụ nke ọzọ ya pụta mechaa ya asị ahụbeghị m onye dị ka nwaanyị ya ma ọ bụ ya bụrụ na ọ gụtara akwụkwọ ma ọ bụ na o ji ego ma ọ bụ na ọ dị ike nke ịchụ ọkụ ihe ndị a niile a na-eme ka anyị mata na ihe ndị a na-eduhie eduhie na ọ bụghị ya bụ ihe anyị kwesịrị ilewe anya mgbe anyị na-achọ onye anyị na ya ga-ebi ilewe anya mma ihe mmadụ ji na ọtụtụ ihe ndị ọzọ ndị a na-eme ka anyị kpuo isi ọ bụ ya kpatara akwụkwọ ilu isi iri na amaokwu nke iri na abụọ ji na-agwa anyị na ọ dị ụzọ nke na-ezi ezi n'anya mmadụ ma ụsọtụ ya bụ ọnwụ gịnị ka anyị na-ekwu okwu ya na anyị kwesịrị inwe mkpachapụ anya na ọ bụrụ na anyị were anya anyị lekwasị n'ihe ndị a were obi anyị tụkwasị n'ihe a na-ahụ anya ihe ahụ nke anyị na-achọ eleghị anya adịghị n'ime onye a ngwa ngwa ị gara họrọ họjọọ na ihe gbasara nwaanyị onye gị na ya ga-ebi onye gị na ya ga-ahazi ndụ gị na ndụ ụmụ gị ịhọjọọ ya n'ezie nramahụ gị amalitela ebe a ka nramahụ gị na-amalite ma ọ bụrụ na ị daba n'aka onye na-enweghị ike iche echiche onye na-adịghị ihe na-ana adị ya mma omume nramahụ gị amalitela gị nwa okorobịa nramahụ gị amalitela gị nwa agbọghọbịa onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ọ bụ nke a kpatara anyị ga-eji wee kpọbata Chineke n'ihi mkpebi a dị mkpa mkpebi a nke ga-ewe ogologo ndụ ka anyị kpọbata Chineke ma ọ bụrụ na ịghọtabeghị na ọ dị mkpa na Chineke were ọnọdụ n'ihe ọ bụla nke ị na-eme ma ọ bụghị ya mgbe nramahụ ya ga-ebili anyị dachaa mbilite anyị ga-ara ahụ ịdaba n'aka nwaanyị ọjọọ n'ezie ọ ga-emekpọ gị ọnụ gị daba n'aka nwoke ọjọọ ọ ga-emekpọ gị ọnụ ya mere ka mma akwụkwọ nke a gụtara ego ihe onye a bụ ezigbo ọrụ o ji ka ọ ghara iduhie gị ga-elefuru Chineke anya ihe ndị a niile dị mma ma ọ bụ ya bụ ihe anyị na-achọ ma ọ bụrụ na ime ka Chineke bata n'ọnọdụ ọ n'ime ndụ gị gaa hụ n'ezie na ebe ahụ nke ị na-ele anya ya ihe ndị a ị chere na-adịghị mfe na ha ga-adị mfe nye gị ma ọ bụrụ na ikwe ka ebumnobi gị na mmekọrịta nke gị na onye ọ bụla bụrụ na ihe a na-ahụ anya ị nọ n'ezigbo nsogbu ị ga-achọpụta na ọ dịghị ịhụnanya dị na njikọta dị otu a n'ihi na agwa nke a na-achọ n'ime nwaanyị ọbụla n'ime nwoke ọbụla adịghị n'ime onye ahụ olee otu esi ehiwe ezinụlọ nke a anyị kelee chineke onye bi n'elu igwe na ndụmọdụ nke anyị nụrụ n'ụbọchị taa imeela chineke na-ekwupụtara anyị ndụmọdụ nke dị mma arụ ekpere anyị na-enye n'ụbọchị taa bụ ka ị gọzie eze nlewemchi ka ị nọnyere ya ka mara gị bara ya na ezinụlọ ya n'aha jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo maọbụ gị kọrọ anyị n'ekwentị na 070 63 7224 070 63 7224. na ndụmọdụ nka anyị nọ n'ụbọchị taa ọ bụrụ na ị nwere ajụjụ maọbụ ihe mgbagwoju anya detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail com awrnigeria at gmail com maọbụ arigiria at yahoo com at yaho com n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche

la la ezie ga-akpọ na ala na na-adịgide n'ihi na ndị dị otu a n'ihi na ndị dị Kanna na cho, kanna na na-achọ ka ha bụrụ ndị na-akpọ isi ala nye ya Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke anyị bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ Chineke bụ mmụọ Chineke anyị bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ ihe niile gbata n'iru Chineke ihe niile gbọtọ chere ọ dịghị ihe nzuzo ọ bụla Chineke bụ Chineke bụ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ ụmụ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ adịghị eji aghụghọ Chineke bụ mmụọ n'ihi na Chineke na-enye anya obi ụmụ mma ile. niile Chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke n'ọṅụ ka anyị na-ekele ndị missionaries of aba na-abụ nke pụrụ iche unu nyere anyị n'ụbọchị taa unu emeela n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche gee ma nata ngọzi dị n'ime ya olee otu dị n'oge a gị onye ọma na-ege m ntị chineke gọzie gị ma gakwa n'ihu ị na-eme ka amara ya na-abara gị ụba ihe a bụkwa ohere ọzọ fọrọ anyị dị ka amara chineke si dị ịnụ okwu ya okwu na-agba anyị ume okwu na-eduzikwa anyị n'ime ndụ a ka anyị kpee ekpere ma nara ike onye nwe anyị onye hụrụ anyị n'anya nna anyị nke bi n'eluigwe onye dị nsọ ekele dịrị gị n'ihi ndụ nke ị nyere anyị n'oge a gbaghara anyị mmehie anyị niile n'ụzọ ọbụla anyị si mehie megide gị ma ọ bụ mmadụ ibe anyị nọnyere anyị dịka anyị na-aga ịnụ okwu gị ugbu a ka anyị tinye ya n'ọlụ ka ihe wedịrị anyị mma n'ime ndụ a n'aha jizọs amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ ndị kọlọsi isi atọ amaokwu nke iri na abụọ ndị kọlọsi isi atọ amaokwu nke iri na abụọ ya mere dịka ndị chineke rọpụtara ndị dị nsọ ndị ahụ ahụwokwara n'anya yikwasịnụ obi ebere obi ọma ntachi obi obi dị umeala ịdị nwayọọ ogologo ntachi obi isiokwu anyị n'oge a mkpụrụ nke mmụọ nsọ bụ obiọma mkpụrụ nke mmụọ nsọ bụ obiọma dịka anyị na-elenye anya na mkpụrụ nke mmụọ nsọ nke na-egosipụta na anyị onwe anyị ji obi anyị niile kwere na Chineke na anyị ahapụrụla ndụ anyị ibi ya dịka Jizọs ga na-ahazi ya dịka Jizọs ga-abụ onye isi ụgbọ ya Mkpụrụ anyị ga na-amịpụta bụ mkpụrụ nke gosiri na anyị nwere nzọpụta, na anyị na-ege Chineke ntị, na anyị na-egosipụta ahụhụ na ọnwụ nke Jizọs nwụrụ anyị, na ọ na-amịpụta mkpụrụ ọma n'ime anyị. Ọ bụ ya bụ otu ihe anyị na-elenye anya n'ime mkpụrụ nke mmụọ nsọ anyị ahụ na ndidi hụkwa ihe ndị ọzọ hụ ịhụnanya ịhụnanya na obiọma nwetawara otu olu mana obiọma ka inweta nhụku n'ihi mgbe ị nwere ndidi chere mmadụ ka e were ya na ị chọrọ ịgafe n'ụzọ gị hụ onye na-abịata ya daa ada mgbe o ji daa ada ka e were ya na ihe ovu maọbụ ụfọdụ ihe o ji ghakasịa n'ụzọ gịnwe nwee ndidi chere ya ya bịa mezichaa kpakọlata onwe ya gị gafewe mana obiọma gị ime gị n'agbanyeghị na ịga inwe ndidi chere ya ịga inyere ya aka mmekọta ihe ndị ahụ ọ bụrụ mgbe ụfọ ivo ya gị vụkwa ya ya bụrụ mgbe ụfọ inyere ya aka mee ya enweta onwe ya nwee ọṅụ chefutu nsogbu ahụ o nwere n'oge ahụ ịga imere ya ọ ya bụ ihe anyị na-elenye anya n'obiọma dịka mkpụrụ nke mmụọ nsọ ebe ndidi nwere ike chere obiọma ga itinye n'ọlụ ụfọdụ ihe ọ gaghị esi ịnọ lewe n'anya ọ bụ eziokwu ịnọ lewe n'anya ọ dịghị onye gị isi na imere ihe ọjọọ mana nzọụkwụ nke ahụ iji gaa hutuo tụtụta otu ihe maọbụ ihe abụọ mechaa ya aja dokọta ya si ya ndo ngwa biko gaa bụ ụgbọala ma ọ gị nyere ya aka tinye ya n'ụgbọala ya gawa ebe ọ na-aga ọ bụ ya bụ ihe anyị na-akpọ obiọma mkpụrụ nke mmụọ nsọ bụ obiọma anyị ile anya dịka jizọs mere ka o wee anya n'ihe edere n'akwụkwọ matiu isi ise bido na amaokwu nke iri anọ na atọ ruo na iri anọ na asatọ mgbe ahụ Jizọs kwuru okwu na ndị mgbe ochie sị hụ onye hụrụ gị n'anya n'anya gbuo onye iro gị asị ya sị emela otu ahụ kama hụ onye iro gị n'anya mere ya ihe ọma ị na-aga n'ụzọ ihe adafula ha onye iro gị tụtụrụ ya nye ya kelee onye ahụ kelere gị ekelele onye ekeleghị gị jizọs asị kelee onye kelere gị keleekwa onye ekele gị n'agbanyeghị ndọrọ ndọrọ ọbụla gị na ha na-adọ ihe ndị a na-egosipụta obiọma n'ihi gịnị chineke chọrọ ka anyị nwee obiọma nwee obi sara mbara nye mmadụ niile nye ebe anyị bi nye nzukọ ebe anyị na-efe ofufe nye ala anyị chebanye uche n'obodo anyị bụ naijiria taa bido na naijiria bịa na steeti ebe anyị si bịakwa na lokal gọọmenti anyị bịakwa n'obodo anyị ebe ahụ akpọrọ kọmuniti bịa na obodo anyị gọgọgọ ebe ahụ akpọrọ ebe anyị si fụta ma ọ bụ n'ezi mbara ebe anyị si fụta leba anya ọ bụrụ na anyị nwere obiọma gbaa gburugburu ọtụtụ nsogbu anyị na-enwe taa ọ ga-abụ ịdị N'ihi ọtụtụ ọgbaghara anyị na-enwe, ọgụ ndị a na-alụ bụ na mmadụ na mmadụ nwere nghọherịta onye nke ọzọ asị, ebe ọ dị otu a ka anyị lee, ihe ọ ga-eme bụ ịgaga ghara ndị ọzọ ma bụ maọbụ muoro ha emu, gwa ha ihe na-abụghị eziokwu, kpalie mmụọ ha ịga ime ihe ọjọọ. Ọ bụ ya bụ, tupu ị na-elegharị anya, mmadụ ebuliela egbe, ọ gbaala tum. ya bụrụ ndị gị ga ịjụ ese n'aka mmụọ ọjọọ ha agaala n'abalị ha arụ rụọ tupu ha na-eme asị mmadụ adaala ọ bụ gịnị emere ya nsị n'ihi gịnị na ndị mmadụ enweghị obiọma n'ihi na inwe obiọma gụnyekọrọ inwe nnagide inwe obiọma gụnyekọrọ ime mgbaghara inwe obiọma gụnyekọrọ mmadụ iwetu onwe ya ala lee anya na aramahụ dịrị onye ọzọ ma nyere ya aka nwee ndidi inwe obiọma gụnyekọrọ inwe nghọta inwe oge ghọta onye ọzọ onye ọzọ aghọta gị ọ bụ ya bụ ihe anyị na-elenye anya n'ụbọchị taa gbasara mkpụrụ nke mmụọ nsọ echefula n'ọdụ ụbọchị anyị kwuru okwu sị n'akwụkwọ nsọ mgbe Pọl na-edere Timoti akwụkwọ ya si na ihe na-ewute ya bụ na ụfọdụ ndị mmadụ na-anabata okwu Chineke mana ha ajụ ike nke imezi omume inwe obiọma bụ otu n'ime ike nke imezi omume nke anyị kwesịrị ịnabata n'ime ndụ anyị ka anyị kpee ekpere ime na nna anyị nke eluigwe gị onye kere anyị gị onye hụrụ anyị n'anya biko nye anyị mmụọ nke inwe obiọma ka ihe wee dị mma n'obodo anyị gbaa gburugburu n'aha Jizọs bụ onye nwe anyị ọsọ ka anyị ji na-ekele onye mgbasa ozi chukwu na-enye arụkwe na ọma nke iwetara anyị n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka chineke na-eduzi gị ka ịhụnanya chineke nọnyere gị ka mara ya bara gị na gị ụba gị nwa chineke onye gere ntị anyị na-arịọ ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at yaho dot maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen nwa chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo